AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ụmụ Chineke ndị na-ege ntị n'ihe mmụta nke arụ ike nke ụbọchị taa udo dịrị unu n'ụbọchị gara aga anyị nọ na-ekwu ihe gbasara ọrịa ndị nọ na nkwonkwo n'ụbọchị taa anyị ga-agawa n'iru n'ihe gbasara ọrịa ndị nọ na nkwonkwo ọtụtụ n'ime ndị mmadụ na-enwe azụ mgbu ndị na-elekọta azụ mgbu na-ekwu okwu sị na anyị bilie gagharịa ngagharị na ọ na-enye aka ibilata azụ mgbu onye azụ na-egbu mgbu ya dị na ezu ike ọtụtụ mgbe ọ na-egbu azụ ahụ karịa anyị gagharịa agagharịa ozi obi ụtọ dị na ya bụ na site n'izu ụka nke anọ na nke iri na abụọ na azụ mgbu ndị a ga-ebilata ọ dị ụfọdụ ihe ndị anyị nwere ike ime ijiri nye aka ka azụ mgbu bilata ma ọ ga-abụ ahụ mgbu ndị ahụ anyị na-enweta na nkwonkwo ka ha bụrụ ihe bilataranụ nke mbụ mbụ ekwela ka ibuo oke ibu ibu oke ibu na-enye nsogbu n'ahụ ọ na-eme ka ahụ dọrọ adọrọ ọ na-eme ka ike gwa ahụ ime ka ibu ibu gị bụrụ ihe ijikọtara ọ ga-enye aka n'azụ mgbu nke abụọ eyila akpụkpọ ụkwụ dị ogo ndị ọkammụta nyere nke dị 3cm ọ ga-enyere gị aka ka azụ mgbu bilata iyiri akpụkpọ ụkwụ dị ogo ọ na-eme ka azụ fụọ n'otu Chineke siri doo ya ya eme ihe mgbu abịakwasị ya mgbe ọbụla ị na-aga ije nke a nke atọ ị gawa ije mee ka azụ gị nọzie otu o kwesịrị ịdị kwee ka afọ gị bụrụ ihe nọziri anọzi megharịa ahụ n'oge abụọ ọbụla ka ọkpụkpụ anụ ndị nọ n'afọ gị na ndị nọ n'azụ gị bụrụ ihe nọjiri anọji nke anọ na-aga ije inwe ike gwuo mmiri ihe ruru nkeji iri abụọ ugbo ise n'ụbọchị nke ise na-eri nri abụba ya n'ehighị nne kama rie nri ndị nwere ike ịtagbu ya enwe azụzụrụ n'ime ya ihe ndị a na-enye aka azụ mgbu abụrụ ihe bilataranụ ọ dị ụdị ọrịa nkwonkwo ọzọ a na-akpọ gout ihe ọ na-emewo ọ na-egbu gị mgbu n'ime mkpụrụ aka ma ọ ga-abụ n'ime mkpụrụ ụkwụ gị mgbe ọbụla ị chọrọ iwere ihe ya egbuo gị mgbu ibitekwana aka ebe ahụ ya dị ka ọ na-egbu gị mgbu kama ọ na-egbu mgbu n'ime ọrịa bụ ihe a na-agwa gị na onweghị ọgwụ ị ga na-agbalị na-eme ya na-akwarigbu ya kwa ụbọchị kama ka m nye unu otu ihe na-aghaghị ime ma ị nwee ụdị ahụ mgbu nke nkwonkwo a gaa were jinja saa ya gburie ya shie ya wụpụta mmiri ya tinye ngaji lemọn abụọ maọbụ atọ iko ị ga-eji ṅụọ ya bụ iko na-aga akarị iko eji aṅụ tii mgbe mgba ahụ ṅụọ ya n'ụtụtụ ṅụọ ya n'abalị mgbe ọ na-ajụchabeghị oyi mgbe ọ dị ṅara ṅara ọ na-enye aka na ihe gbasara ọrịa nkwonkwo nke a na-akpọ gout ekwekwala ka ị nọrọ na nga dị oyi ma ọ wụrụ gị enwe ọrịa nkwonkwo dị otu a kwee ka nga ọbụla nọ bụrụ nga okpomọkụ na-adịghị oyi na-adịkwanụ nga nọ dị ṅara ịnọrọ nga dị oyi ọ ga-eme ka ere ahụ ya dị elu ụfọdụ ọrịa nkwonkwo ndị ọzọ dịkwa ndị a na-akọwa na ahụ na-alụ ọgụ megide ahụ ihe na-akpata ya ka ndị ọkachamara na-ama ihe dịka rheumatoid arthritis a na-akọwa na ọ bụ ihe a na-ahụ n'ezinụlọ onye nwe ya na ezinụlọ ya o nwere ike gafere nwa ya ma ọ gafere ụmụ ụmụ ya kama a na-akọwara anyị na ọ bụrụ na ezinụlọ dị otu a a na-eri nri ndị nwere ike igbochite ahụ mgbu ọ ga-enyere ha aka ọ bụrụ na ha a na-emega ahụ kwamgbe kwamgbe ọ na-enye aka nri ndị a ndị a kpọrọ aha ya bụ nri ndị dịka mkpụrụ osisi mkpụrụ osisi na akwụkwọ nri na nri dị mkpụrụ mkpụrụ dịka grains ndị nwere rheumatoid arthritis ha nọrọ na ihe oriri ndị dịka mkpụrụ osisi akwụkwọ nri na nri ndị ọzọ si n'osisi pụta ọ na-enyere ha aka kama ha nọ na nri ndị dịka akwa na nri ndị ọzọ si anụmanụ ma ọ ọ na-enye aka ka ọrịa ndị a bụrụ ihe karịrị njọ n'ihi ya ọ ka mma ka ọrịa ndị a ndị a na-asị n'ọrịa ndị na-anọ ọdụ n'ahụ ndị na-ana enwe ọgwụgwọ ọ na-aka mma ka mmadụ nọrọ na nri ndị si na mkpụrụ osisi nri ndị nwe akwụkwọ nri karịa nri ọbụla si na anụmanụ pụta ọ ga-enyekwa aka ma ọ bụrụ na onye ahụ ga-eme ka ibu ibu ya bụrụ ihe dịlatara ala onye ọbụla nwere ọrịa nkwonkwo ma ọ ga-abụ onye chere nụ na ya nwere ike inwe ya ka anyị were ya mmadụ niile ka nri anyị karịa na nri si na mkpụrụ osisi akwụkwọ nri na ihe ndị Chineke kere karịa ndị anyị mefụtara onwe anyị onye nọ n'ọrịa nkwonkwo a hapụ nri si na anụmanụ ma ọ otu ahụ akwa ha dị ma ọ ga-abụ milk ịhapụ ya ị ga-agbake na ya karịa imegharị ahụ kwamgbe kwamgbe ga-adịrị gị mma n'ihi ya ọ bụrụ na ị nwere ọrịa nkwonkwo gakwuru dọkịta gị gaa hụ ya ka ọ gwa gị ka mmegharị ahụ ndị ị kwesịrị ime nke ga-enyere ọkpụkpụ gị aka ọ ga-abụrụ na ọrịa ọkpụkpụ ahụ akarịala ya bụrụ nke enwere ike ịga mee ọpụreshọn ọ ga-akara gị mma ọ gwa gị ya ga mee ya ga. ahụ mgbu belata ọtụtụ dị ndị nwere ụdịga nsogbu ndị a n'ụbọchị taa enwetala ha onwe ha ịṅụ mmiri kwamgbe kwamgbe bara oke uru nye anụ arụ ọ na-eme ka mmadụ gbakee n'ụzọ dị mma n'ụzọ dị ngwa ngwa n'ihi na mmiri ị e ṅụrụ ga-enye aka ka nkwonkwo ndị a nweta mmiri otu kwesịrị ha ka ọbara gazuo otu kwesịrị ịnọ ịnọ n'anwụ n'oge awa dị mma ga-enyere gị aka na mgbake site n'ọrịa nkwonkwo inwe ọnọdụ dị mma gị na ndị mmadụ ịchị ọchị na inwe obi ụtọ gị na ndị mmadụ inwe mmekọta dị mma ọ ga-enye aka gị isi n'ọrịa gị gbakee onye amamihe dere akwụkwọ ilu kwuru ya gaa n'akwụkwọ ilu isi iri na isii na nke iri abụọ na anọ ị ga-anụ ihe onye amamihe kwuru n'ihi ya n'ụbọchị taa gbalịa kwee ka ahụ gị dị ike mee ihe niile ị nwere ike ime ime ka ahụ gị dị ike dị ka nwaanyị a bidoro na iri afọ asaa gbawa ọsọ mee ka ahụ ya dị ike ọ dịghị njọ ibido n'oge awa ime ka arụ gị dị ike gbalịa mee ka arụ gị dị ike n'ihi na ọ bụ ngọzi nke Chineke nyere gị udo dịrị unu enyi ọma m na-ege ntị a na-ekwu okwu ọrịa nkwonkwo ya na-ada na ntị nụ ka ma ọ bụ ihe na-eme ndị okenye ka m gwakwa gị ụmụaka agbọọ ndị ntorobịa na-arịakwa ọrịa nkwonkwo a site ihe anyị na-eri n'ọnụ nri na-abụghị mkpụrụ osisi na-abụghị akwụkwọ nri anyị na-eri chọn chọn chọm na-aba anyị n'ọnụ na-eme ka ahụ anyị na ọkpụkpụ nọ n'ime ahụ anyị ike na-agwụ ya ngwa ngwa biko onye ọma na-ege ntị arịrịọ ka m na-arịọ gị chigharịa ma nwee nchigharị n'ime ndụ gị n'ihe nke ị ga na-eriba n'ime ọnụ Chineke ekewo gị na oyiyi ya Chineke emewo ihe nrịba ama n'ime ndụ gị rie ihe dị mma ka ị wee mee ka obi Chineke dị mma ebe ị nọ rie ezigbo nri ị na-eri mkpụrụ osisi na akwụkwọ nri kwere na Chineke ị ga-ahụ sị na ọrịa nkwonkwo a na-akọ ụka ya agaghị abịa ebe ị nọ maọbụ ebe ụmụ gị dị mee ihe dị mma ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị nwanne anyị nwaanyị nwa amara igboji ọnụ imeela o n'ozi ọma nke taa na-echekwutara anyị ngọzi na ihe ọma nke chineke mere na ike mmadụ dị ka m otu chineke ji were aka ọma ya gbuo mmadụ kee m tinye nkwonkwo a n'ime ahụ anyị ka o wee mee anyị guzoro anyị eguzosi ike onye ọkachamara na ahụike anyị kpọtara n'ebe anyị taa anyị na-ekele gị na-asị imeela oo imeela nye anyị oziọma nke taa ka Chineke dozie okwu ya n'ime ndụ gị ma na ezinụlọ gị tụkwasị Jehova obi gị niile adaberekwala na nghọta gị adaberekwala na nghọta gị ụzọ gị niile mara onwe ya ga-emekwa okporo ụzọ gị niile tie na- emekwa okporo ụzọ gị niile se eze ụzọ gị niile mara n'ezie ụzọ gị niile ya ya ọ ga-eme ọrụ ụzọ gị niile ka o guzozie ụzọ gị niile ụzọ ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya onwe ya ga-eme mara ya ụzọ gị niile mara ya ka ọ guzozie mara ya ụzọ gị niile mara ya onwe ya ọ ya ụzọ gị niile mara ya ka ọ guzozie mara ya ụzọ gị niile mara ya Chineke nsogbu ife All and All and to my father to my father ekelele ekelela unu n'obiọma na ndị Seventh Day Adventist Church Choir Gariki Abuja na-abụ ọma nke pụrụ iche unu nyere anyị n'ụbọchị taa ezi enyi m n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi eze nlewemchi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke nwa Chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 gị onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ebiala ka onye nwe m nọnyere gị obi dị m ụtọ ebe ọ dị ukwuu n'ihi na Chineke nyekwala anyị ohere ọzọ ileba anya n'okwu ya ya mere isiokwu nke anyị na-atụgharị n'ụbọchị taa bụ nke na-asị mgbe ihe niile gwụsịrị mgbe ihe niile gwụsịrị ma ọ bụ na ikpeazụ anyị ga-ewere ihe ọgụgụ anyị site n'akwụkwọ onye ozi ka Matiu isi iri abụọ na abụọ amaokwu nke iri abụọ ka anyị nata ike n'aka Chineke tutu anyị na-aga n'iru Chineke anyị onye pụrụ ime ihe niile onye nwe anyị biko bịa nọnyere anyị n'ụbọchị taa bịa duzie akọ na uche anyị ka anyị na-atụgharị uche n'okwu gị onye nwe anyị nyere anyị aka ịghọta isiokwu a ka o wee duba anyị na ndụ ebi ebi n'ikpeazụ n'aha Jizọs emem mgbe ihe niile gwụsịrị n'akwụkwọ Matiu isi iri abụọ na abụọ amaokwu nke iri abụọ ebe anyị na-ewere ihe ọgụgụ anyị ọ sị ọ sị ha onye nwe onyinyo a na ihe edekwasịrị ya ọ ha onye nwe onyinyo a na ihe edekwasịrị ya gị onye na-ege ntị n'ụbọchị gara aga emere ka anyị mata emekwara ka o doo anyị anya na ndị Farisii na-achọ ụzọ ha ga-esi jide jizọs ma mee ka ndụ ya gwụsịa n'ihi na jizọs na-agwa ha nke bụ eziokwu ma ha achọghị eziokwu mgbe ha ji bịa ịnwa jizọs ịchọ ụzọ ọ ga-esi wee ma n'ọnya ha wetara ego nke obodo rom na mgbe ahụ ọ dịghị obodo ị nwere ike ịchị nke ọma ma ọ bụrụ na ego adịghị ya ego bụ ndụ obodo niile n'ihi na ma ego adịghị ọ dị ihe na-aga aga ha wee wepụta ego nke Rom jụọ ya sị ọ dị mma o kwesịrị ekwesị ka anyị tụọ ụtụ nke ala Jizọs sị ha weta ego a ka m hụ Jizọs lee ya anya jụọ ha onye nwe onyinyo a na ihe dịkwasịrị ya ha sị na ọ bụ Siza Jizọs ji wee sị ha werenụ ihe nke ruru Siza nye Siza were ihe nke ruru Chineke nye Chineke ajụjụ pụrụ ịjụ sị gịnị bụ nhuku nke onyinyo chineke na onyinyo siza ebe mụ na gị nọ anyị chọrọ ime ka ọ pụta ihe n'ụbọchị taa sị na mgbe ikpeazụ a ga-enyocha mụ na gị a ga-amata onye m bụ oyiyi ya a ga-amata onye gị onwe gị bụ oyiyi ya o doro anyị anya na ije anyị n'ụwa a ga abụ nke ga-agwụsị otu ahụ na a ga-enwe nguzi na oge nguzi na-abịa nso oge nguzi na-abịa nso gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ọ dị ihe nke mere Chineke ji si na ndụ nke ụwa nụ atọkwaghị ya ụtọ laa ya n'iyi n'ezie echem na ndụ anyị n'ụwa nke ugbu a agbaala ụka elela anya n'ụwa a ga na-adịgide na-aga a ga-ala ya n'iyi ọ ga-akwụsị ma ọ bụ ya ihe ọjọọ ga-aba ụba dị ka ọ baworo n'ụbọchị taa nne emeke emeka mata n'ụbọchị taa na chineke nwere oyiyi ekwensu nwere oyiyi ma mụ na gị abụọ bụ ndị na-atabi nramahụ nke sitere na ikike nke ìhè na ikike nke ọchịchịrị ịmakwa na ọ na-eme ndị Igbo na-ekwu okwu ha si mgbe ehi abụọ lụrụ ọgụ ọ bụ ahịhịa na-ata ahụhụ ya ya ka o ji dị mkpa n'ụbọchị taa ka anyị na-atụgharị uche ndị a n'ihi na n'ọgwụgwụ ihe niile ha ga-elecha m anya asị onye a onye ka ọ bụ oyiyi ya ebee ka onye a ga-ala nke a bụ ajụjụ a na agaghị ịjụ ebee ka ị na-ala ebee ka m onwe m na-ala onye ka m bụ oyiyi ya onye ka gị onwe gị bụ oyiyi ya dị ka esi wepụta ego ụtụ ahụ lee anya hụ na ihe dị ya bụ oyiyi siza jizọs wee sị ha nye siza ihe bụ nke ya n'otu aka ahụ elee mụ na gị anya ya bụrụ na abụ m ojiji nke onye iro bụ ekwensu ọ dịghị mgbe chineke ga-emegharị ụkpụrụ ya n'ihi m n'akụkụ ahụ ka m ga-ala ya bụrụ na abụ m oyiyi nke chineke n'akụkụ ahụ ka m onwe m ga-ala mgbe a wụgharịchara ihe niile ọ bụ oyiyi nke onye bụ ka ị ga-eso ọ bụkwa ya ga-ekpebi ebe gị onwe gị ga-aga ma m ga-ala n'akụkụ nke chineke ma ọ bụ n'akụkụ nke ekwensụ cheta n'ụbọchị ahụ jizọs gosi m ego a onye bụ onye oyiyi ya nọ n'ego a anyị niile n'ezie dị ka akwụkwọ nsọ meworo ka o doo anya ga-abịa n'oche ikpe nke chineke ajụjụ a ka a ga-ajụ n'ụbọchị ahụ amaghị m ebe ị chere ọ ga-adabara gị na ndụ nke ị na-ebi ugbu a ebee ka ị chere na ị ga-aga gịnị ga-abụ ọzịza gị ma a jụọ ajụjụ a n'ụbọchị ahụ gịnị ka ị chere na ọzịza gị ga-abụ matakwa na chineke anyị bụ onye na-ekpe ikpe ziri ezi matakwa na ego ahụ nke eji na-atọ ụtụ mgbe ahụ ma ọ bụ nke obodo rom ji na-aga mkpa na oyiyi dị na ya bụ nke siza ihe dekwasịrị ya bụ nke siza ọ dịghị mgbe ọ rara jizọs ahụ esi nye ya siza na ọ bụ nke ya ọ pụghị ịgọnarị ya ihe ruru ya ị na-aghọta n'otu aka ahụ dị ka anyị na-ekwu okwu a n'ụbọchị taa ọ bụrụ na mmadụ ebie ndụ ahụ nke ga-eme ka ọ bụrụ oyiyi nke ekwensu n'ezie ebe ahụ ka onye ahụ n'ala ma ndị a bụ ndị Chineke hụworo n'anya na-achọghị ka ha laa n'iyi Chineke chọrọ ịzọpụta onye ọ bụla, ma n'ihi na onye dị otu a bụ onye yi oyiyi nke ekwensu ọ ga-esi aṅa bụrụ onye Chineke ga-anabata ọ bụrụ na ndụ mụ na gị n'ụbọchị taa n'elu ụwa a bụ nke na-eme ka anyị yiri oyiyi nke ekwensu ka anyị mere onwe anyị ebere mgbe m na-aga njem ebe m na-ekwesịghị ịga njem apụrụ m ịga njem n'itiri ị gaghị ahụ m onye ọzọ pụrụ na-ahụghị m ma ọ dị onye na-ahụ m mgbe ahụ m na-aga njem nzuzo ka a na-ede ihe dum nke m na-eme ma n'ihi na Chineke hụrụ mụ na gị n'anya agaghị eme ka eziokwu ghara ịdị ire nke a bụ ihe mgbagwoju anya nke mụ na gị kwesịrị ịma n'ụbọchị taa ka ọ ghara ịbụ mgbagwoju anya n'ihi na ụbọchị ahụ na-abịa mgbe a ga-ekpebi ndụ nke mụ na gị biworo n'elu ụwa nka biko o doola anyị anya otu ọ ga-esi bụrụ na oyiyi nke onye anyị bụ ka anyị ga-eso n'ikpeazụ ọ bụrụ na o doghị anya ana m arịọ amara nke onye nwe anyị ka o duzie anyị ebe ọ na-edoghị anyị anya ka anyị jụọkwa ajụjụ anyị nwere ike ịgbatị isiokwu a karịa onye nwe anyị na Chineke anyị dị nsọ ekele dịrị gị n'ihi na imewo ka anyị hụ ìhè n'ụbọchị taa imewo ka anyị mata na oge ikpeazụ na anyị dum ga-eguzo n'iru oche eze gị ịza ajụjụ n'ọlụ niile nke anyị lụworo onye nwe anyị biko meere anyị amara n'ụbọchị ahụ ka anyị bụrụ ndị ntụgharị uche nke ụbọchị taa ga-eme ka anyị nwee nchegharị n'ime anyị ka o wee dịrị anyị na mma n'ihi na anyị rịọrọ n'aha Jizọs onye nwụrụ n'ihi anyị nwa Chineke ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na-agbagwoju gị anya n'ime oziọma nke nụrụ taa ị na-achọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige ọma nketa na www.awr.org gị tinye asụsụ igbo imeela nọnyere anyị n'ụbọchị taa anyị ji otu aka na-ekele nwanne anyị nwaanyị nwa amara igboju ọnụ onye nyere anyị ndụmọdụ nke ahụike ma na-arịọ ka anyị were ihe niile nwanne anyị nwaanyị kwuru onye ọkachamara na ahụike wee tinye ya na agwa ama m na chineke ga-enyere anyị aka imeela nọnyere anyị n'ụbọchị taa nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo